gị na nkwụ ndị ndị ndị ọgaranya ya na nke e nwetazi nkwụ ọ gị butere na shọpụ ụgbọala ee gị ikpeazụ bụ na eh, ọnwa na ọha ọzara tata wube ọnwa ọnwa na ọha ọzara the national mayor the national mayor agbagbagbagbagba lemme the national mayor na ofu obi nwe nna amaka ofu obi nwe social club of malaysia okay okay okay mmadụ oke mmadụ ebonyi ji eme ọnụ ebe ọnwa a na-ekwu okwu ya bụ onye a na-ekwu okwu ya bụ high chief kensịl ọzara oke nwa eji kwere a na-ebi na n'obodo onye anya ịfụ na ka nsizi eri nke ikpeazụ a ana m erizi ka onye eze ịṅa ntị ebidogo m ịṅụ mmanya nkwe mere webil <laughs> from kuala obodo ahụ nọ nwere kuala lumpọ kuala lumpọ kuala lumpọ <laughs> hey let me feel like a big man ọgịnị chei ezelama dedawo onye ọ bụ the diamond empire mayor butiki oke e enwere ịbịaghara na kuala afọ ebe a na-atọ m ụtọ kuala lumpọ eh, <laughs> na malecia oke eh. iwe male bụ ihe a na-akụ ibe ha na-ekpapụta n'ozugbo ozugbo kpa ha n'anya piam diamond mayor boutique and salon diamond ịgbajuchagoro ejuma <laughs> ma na-agbaju obukwe ego ịmara ụdị nkwụ akụ ọ na-abụ ebiri ya bi nwe egbe ibebe mmadụ owere ya bido ikere nna nna ọ na-ekele nna nna ọ ụdị a <laughs> nna nna ahụ ekele ngo hawa chinagụ ma ekele ngo hawa eji na-emere m ihe were mmanya hawa onye onye onye enye nwanne ya hawa ogoro mmanya na-agwụ ọnwa ah. ah. nyere m nwekwara ihe na m ịṅụcha ihe nọ n'ime aka na kwa arụ ọkụ ya gara akpọ ebekwu ebe a ọnwa na ntị a sị na ihe ọma ga-emere nke nwa bụ ọnwa na ọha ọzara ihe ọma ahụ emebere gị the national mayor the national mayor boson friends club of nigeria oke nwa eji kwere a na-efi hmm. onye m onye m onye kwe m hmm. onye m onye m onye m ọnwa mgbe iji wee mee travel ka m ji kwụsị iyi plen traza maka na gị iyi ha na 3 weeks ịpak ya ịmami kwa wa <laughs> ọnwa ọ na-abụ mpụ ebe ị na-atụ mpeta na mba ụwa obi aṅụrị na-aba maka na ndị ile bụ na ọnwa mme mara ọnwa nke ikpeazụ a nke ikpeazụ a ọnwa ịma ebe ị nọ wee gba ifi nkalịsịa wee gbafa na ọ bụrụ ibeba na-ekwu ka ị na-ekwu dachi gị na-ekwu iche nyanwa na-ekwu iche mụ na ị pịakọ ya wife package ya wam kuala lumpur kuala <laughs> wam lumpur ọnwa ọnwa na ọham ruo ebe a nwunye ga-enwe ọlụ nke nwazi efesi ọlụgụ ọlụ nke chineke nyelụgụ ọlụ chineke nyelụgụ ọnwa ka nkụziere gị egwu a ma ọ bụrụ ma ọnwa onye onyinye onye onyinye you don try o onye onyinye o pátápátá olóyìnbó ọ̀wá ọ̀wá ọ̀wá ọ̀wá. ọga anụ m adịghị ebi ma chineke bịa were ego nye dị nwaanyị akụ mmanya anụ m adịghị dị nwaanyị akụ ya eh, eh, ah, ịgbapụ ịgbakwa ọ na-arịọ ọgwa ọtụ ị na-aṅụzi ya ka ịbịara taakị ma mmanya ha ama mgbe ọgwụ and bọtrị ya na anyịgide arụ ihe iburite gburu onwe ewu eji igbe bụrụ oge ihe dị n'ime ịnọ n'elu ọjị na-agbapụzi mmanya butere mmanya mere wee bi maka ịnọ n'elu ọjị ịnọ n'elu ọjị gụma mmanya aṅụcha ke gị esi arịcha a ndị ọnwa na ọha zara ihe ọma ka na-ebido imerụ gị emelụ eje na akara nkwa ya ebughị eso ndụ ogologo ọmụ nwoke ọmụ nwaanyị amụta nwa amụta ibi ya abụghị ga-eto ogologo a na-agụ ndị ego ha na-ewu na Anambra a ga-agụ ego gị na ọ na-ewu na ọnwa akpọba ndị bụ ndị a ga-agụ eriri gị oji ofufe m ọgọ ọnwa Shakespeare si mụ kenee gị na echefurụkwa na echefurụkwa ihe ọma imeela ya ịghọtara ihe m kwuru ọnwa ndị nyere karịrị nne mgbe e ji kpọọ onwe m kpọọ spen bụ na ọnwa ịta igo hmm. ọnwa nwande n'ịtara igo debe debe ọnwa n'ịtara igo debe debe. ọnwa anyị na-achọ ka wichie gị special happy birthday otu ọ dị maka na o ruru gị na ntị hmm. anyị na-asị gị ogologo ndụ arụ isi ike ọmụ nwoke ọmụ nwaanyị ejena akara nke ebona ga-eso amụta nwa nwa ibi ya ndụ ogologo ihe eji achọ ndụ mma arụ mgbasi ike nọ n'elu ya onye onyinye ka ịbụ anyị ọ ga-abalụ <laughs> oke nwa onye ihe nwere ịgba ọnwa ọnwa na ọhọ mụ amasị kwanago ka chukwu gozie n'ogo maka na gozie goziela n'ogo nke a mkpọkpụ gị na dịkwa ka ọvadoz ọ mewezebi ihe ngozi chineke wee kwezie gị ihe amanya iwetara anyị na-eme ngozi chineke na-eme bụ pọrịpọrị maramara na-etu ụmụ nwaanyị na-etu unere ọnwa bụ maka na a na-agbafu big man ma big man bịa n'ụlọ ụka big man bịa n'ụlọ ụka ụmụ nwaanyị ebido itu unu abụ ma ha fụ ha na ndị ka ọnwa ha ma ha bata ha batahara obi na-asọ mụrịba obi na-asọ in parịparị ịnụnụ chineke dị n'obi m ọnwa na ntị ekwubechi gị ji ọgbagoro gị mmụọ ọkwere ihe ọzọ anyị na-achọ ọ ga-aba lọgị ise ọkwa ka ihe fụrụ gaa ebubu bịa nke mmanya ka ya nọ na-apịta mmanya na ihe niile dị mma na aramalaik họt aramalaik họt ọgbọ ma nke adịmalaik họt adịmalaik họt ọgbọ ma nke happy birthday my national mayor na nwanyị nke ahụ dịkwa ma ọ gbasiri ike mma Ah, yeah, we do wish you happy birthday. Happy, yeah. happy. Oi, a eh, happy birthday. Happy, happy, happy birthday. <laughs> hey, one long that Abu Taka Kensington Obina as your woman, all man on oh, horse mayor na bosom friends club of nigeria yana mayor na ofuobi nwanne amaka social club also the ceo diamond mayor boutique and saloon kuala lumpur malaysia tata kone celebrating his birthday iwe nasia happy birthday may you live long he say happy birthday.